ọ bụrụ na ị join all this broadcast kabarụ share this video very important <laughs> enwere m assignment for mathematical nwa amama and ndị omenala mkpụrụ mmiri tag ya na ndị mmadụ a lot of people are atag go m Eh, na o nwere broadcast mata ya si melu na ọ na o nwere ndị na zayọn nwee onye nwụrụ anwụ na zayọn ma ọnụ Mathias taa bịa bịanụ na o nwere assignment nwefu Mathias ka nkenegodu nde nke m ee Emmanuel Nwachukwu I greet you Uchenna Lasgo Bekwas I greet you Obinna Judo I greet you ee eh, Amaka atụ enyi ha ebuka eze nwanne m ebuka eze ife m na-ejezi n'ebe ị na-eyi asị ọgụnụ mmechakwa ka m kpọọ ọgụ echefukwa m mana ha dis program my brother let me call you n'ọkwụnụ nwata nwanyị agadi nwanyị na ife ụbụ na ụkpa na-eme chinonso mmadụ ka Pretty debora Henry Diamond ịghọtago ọgandubisi Patrick Ikechukwu I greet you all o nwere assignment m nwere for Matthias o mere vidio si na mmadụ ịtọ na-efu efu na Zion ground ịghọtago na ofu onye nwụrụ anwụ ịghọtalụ na ofu onye nwụrụ anwụ so I have an assignment for matematico n'abalị a because na ọtụtụ okwu adọrọ n'ụka mgbede ọha okwu niile ka a na-ekwu ekwu ịghọtana na ọ bụrụ okwu niile ka a na-ekwu ekwu Bushira by greet you ee eh, Obinna Jude daalụ ọgọ be anyị ogochukwu rafael gina ekene doroga greet you ọ dịka chukwu kristian ya na mma ịghọtago now ee eh, matimatiko nwa mama sịrị na na mmadụ ịtọ na-efu efu na zion ground after the program emechara na zion m wee si unu ụmụnne m fọ ndị niile na-ata agị m na-asị m ezugo come and respond to Matthias I don't really have any response to Matthias the only thing I have the only message and assignment I have for Matthias is Matthias ese na mmadụ ịtọ furu efu na Zion ground go and look for them and present them to us that is all ọkwesịrị na mmadụ ịtọ furu efu na Zion go and look for them na-esekeletinu pikshọ ndị mmadụ na Zion na na Facebook unu ya ebekwakwa akwa again I am telling you unu ya ebekwakwa akwa again as for ofu onye sọrọ nwụrụ anwụ ngụnwa kobelu ndụgụ n'elu isi ọdịnaka nweke ịkpọwe ji ndịa kelee ebe ọ nọ ọdịnaka nweke ịkpọwe ji ndịa kelee ebe ọ nọ kelee ebe ọ nọ ịghọtago kelee ebe ọ nọ that na a kind of crowd gafe gbakọrọ na nga ọkpaala gbakọchara na nga ọkpaala ị nwee lụọ n'ide ekwu na ofu onye efuru efu izita n'ishu ọ na ofu onye nwụrụ anwụ izita n'ishu ee stampede dị ebe a is not even enough ee to even record na na-enwelu casualty of at least 10 15 or 20 people is it not enough the kind of numbers of people dị ebe ahụ suppose na dị ife ahụ ife a na-anọkọta nwee stampede like this a na-eti mkpu si na mmadụ 10 ọ na mmadụ 20 akwafuo ịghọtago now about onye ha na-ekwu I will, I will come to talk about that particular incident ha na-ekwu which was an incident that even happened even before the program even before the program na nga so ọ bụrụ na ha na-akọ ka broken record aṅara na fante Yeah? An incident that happened before the program. ịghọtara ọ bụrụ na the kind of ife meru na nga ọgbaala ahụ na o mewere mechasịcha mata ya asị ha bikasịgide aka onwe anything ha bitere aka if not ịgbayo na o nwere ofu onye nwụrụ ebe a jụọnụ ya sị na ya na-ezugosịrị ọdịnaka nweke ọkpọ wee jee india kelee ebe ọdịnaka nweke nọ ebunatara ma ọ wozu ya ebunata na naijiria ebe a am asking him Eh, I'm asking him dimkpa mmadụ pụta Facebook or bia bịa na-etegharị onwe ya ule mmadụ go and look for those people and present them to us since you have turned yourself into uh, Zion security you have joined the Zion security team you have even joined their media team go and look for those three people. It is an assignment which we have given to you. Go and look for them and present them to the people so that people can see. sekuleti wanụ pikshọ ndị mmadụ na fesbuk mgbe anyị ejidekwa ahụ ka ị bịakwa zakwa ajụjụ ịbịakwa ebe ahụ ibebe akwa eh, ndị omenala ndị mkpụrụ mmiri ee eh, onye onye amụma hara nji ma amụhụ na ọ na-eji bọket were ekpu igbo okpuwe igbo kpuwe igbo kpuwe igbo kpuchie igbo ọpụta na fesbuk bịa na-ekwugheri ha ncha niile ewu ndị na-aṅa ntị ha ncha niile ewu ndị na-aṅa ntị i ask again ọ dị n'aka nwee eke ọkpọ wee jee india kelee ebe ọdịnaka nwa eke nọ today eh you see kelee ebe ọdịnaka nwa nọ kelee ebe e liri ọdịnaka nwa na naijiria kele mọchụarị edebela ozu ya mgbe ọ batara ee mmanụ ọkatọ bịa na fesbuk ọghọghọghọ atụkọnyọrọ ego na fesbuk de ego daa na fesbuk na-agbawa isi pụta na fesbuk ịbịa ịbịa ịbịa akụkọ onye gbuwara isi ọ ichedo n'ife niile unu kwuru ka a ya adị respond tụ unu ọ bụrụ okwu niile unu kwuru unu dị respons ịghọtago ọ bụrụ kwuru unu kwuru unu di response secretary wanụ picture ndị mmadụ na facebook sị na ha they are missing ka mmadụ na their families abịa abịa ha yi unu si unu nyere ha aka mee announcement na onwere ndị na-efu efu na zion yes secretary wanụ picture ndị nọ ilu onwe ha na facebook ka mmadụ na onwere any of their family members bịa report ọlụgwụ gwa that their their family member na-anachọ ya achọ ịghọtago ịghọtago ka mmanụ nwere any of their family members bịa gwa na ha na-achọ a member of their family achọ oge ọhụrụ na na-akụ na-arụ aka n'ike na-arụ aka n'ike ebiala ka ị ma n'elu ee na ofu onye nwụrụ na nwụrụ e eh, na Zion Grand na program emere and so what eh? God. You So and so what? Yeah? Is it that of place that now? Yeah? A, a, a, a gathering that gathered over 30 to 40,000 people in the same place. A gathering of about 30 to 40,000 people to more than 50,000 people in the same place ka emechalụ in na record casualty of only one person ị nwee na-ekwu okwu you didn't even see the art of God ọnụ mara ụma mmadụ a na-achọ achọ police will soon invite you to come and give them detailed information about those people ha na-achọ achọ then ịbịa ebe a kịta ịgụsịrị anya mmiri gụsịrị imi iwerukwu ikpere egwu gafebe ọfịs dị n'Abuja were ikpere wufichara dust niile dị n'Abuja police will soon invite you to come and give them to come and help them with the investigation about those three people a na-achọ achọ ụbọchị ahụ ịpụtakwa ipeghekwa akwa ndị mmadụ asịkwa na a na-agba gị ọkụ ịbịakwa bebe akwa na a na-agba gị ị na-achọ ka ị bịa nala aka na onwere nwere onye nwụrụ na Zion ground m wee jụọ wụsị gị ọ dị n'aka nwee eke ịkpọ wee ji a kelee ebe ọ nọ ọ batara na ndụ ifo ọ bụrụ na ị nwere ike ịkpọrọ ọdịnaka nwee eke wee jewe if i stand to be corrected anyway yes i stand to be corrected if it is not ọdịnaka then it is somebody ọkpọ wee ji a onye ahụ nwụrụ n'india onye ahụ nwụrụ n'india ọ bụrụ na that person nwere ike ịnwụ n'aka ya ọ kwesịrị ịwụzi igbo ndụ na-ezọkọta na ndị igbo ndụ zọkọta ndị igbo ndụ so ọzọ igbo ndụ dụka mmadụ nwere ike ịnwụ n'aka gị ọzọ igbo ndụ dụka gị mmadụ nwere ike ịnwụ n'aka gị ife mere ụfọdụ n'ime ụlọ ụnụ na-enweghị ụbụrụ ịghọtago amamife na akọ na uche kọ na hụrụ ụnụ ee ee amamife na akọ na uche kọ na hụrụ ụnụ ịghọtago ọ kọ na hụrụ ụnụ if not eh? if not ka ebe na-abịa ịgwara m data na mmadụ nwụrụ eh, so what mmadụ nwụzie gụnume eh? ndị mmadụ kowere ndụ ha n'elu isi ndị mmadụ okowere ndụ ha n'elu isi ka m na-ajụ oge ọ nọ na-abịa na Facebook nnọọ bịa na-akọ nnọọ bịa na-akọ nnọọ tupu na mmadụ nwụrụ you are celebrating na mmadụ nwụrụ eh you are celebrating na mmadụ nwụrụ eh? na mmadụ na-eme isi somebody is missing secret one picture ndị mmadụ na Facebook eh because na mmadụ fugodo efuo let us even assume that na mmadụ ịtọ na-eme isi and so what And so what? Is it out of place that in a, in a, in a program that gathered over 50,000 people in the same place, Is it something that you should be surprised about? Eh? I am asking you, is this something you should be surprised about? If not because of being jobless and nifa you are not a Zionite. You did not attend the program. kere ife wu your business eh ego akpọrọ na agwa ya isi ịmapụta ebe gwa ya a program like that na-eme emecha such program enweri casualty of over fifty people yes it is not out of place ma be ndị ọcha onwere ebe ọda adụ yes thank you kaka for correcting me eh? Eh? so of, of, of, of what use is that message ee ee of what use is that message to us ee onwere ife anyị that message eme ee a na-enwe such gathering enwechi ya a na-achọrị mmadụ taati achọ onye nwee casualty amounting to about 50 people nya ka ọ wụ jọsọ fọ akụkọ ife unu ji wee bịa na ofu onye nwụrụ mmadụ ịtọ a na-achọ ha achọ ee eh, ka anyị gbaferuzie ngwa mmadụ ịta ha na-achọ achọ go and inform the police now go and inform the police to do your job as a citizen as a good citizen of nigeria go and inform the police give them picture give them details so that they can go into into action they can do investigation since ọ wụ na-ewu na-ewu mouthpiece of ndị and they join the go zion security team ifela aha eme unu ọ nọ na-agba egwu ụnụ na-agba egwu ma na-atụkọchala ego ebe a nye ịkpọrọ mmadụ ruo india onye ahụ nwụọ enye ya na india ịbatara ya ee ka ị bata na airport ndị mmadụ achụchigara ha azụ ee ndị mmadụ achụchigara ha azụ eche na etu isi wee kwu nọ na ị na-agwọ ndị mmadụ na ịya akpọsịta ndị gwogoro eche na onwe hori onye ị na-agwọ ya nwụ anwụ eche na onwe hori onye ị nwere ike ịgwọ ya nwụ anwụ ụfọdụ n'ime unu enweghị sens ee ụfọdụ n'ime unu enweghị sens two people collapse on Sunday during Flavor live show in UK. Hapufa, fa Ha se Igbo, se Igbo, se Igbo, se Ha bịa na Facebook, bịa na-akọ bịa na-akọtu bịa don't worry you you you will lead you will you will you will give informations to the police regarding this information you are giving of course no matter kwesịrị all, yeah, yeah. violence queen fe, kedu ife kedu ife ijido na if ha ntị ịghọtago ife asefụ de, adụrụ dee onweredo okwu de, yeah. onwere ụkwụ dị dị onwere onye kowelu ndụ ya n'elu ndị mmadụ na-anwụ ma mmụọ nwụrụ ma eh? mmụọ nwụrụ so na mmadụ ọsụkwa ya wụrụ na ọsịrị na mmadụ 10 nwụrụ na program a emere na Zion i want to know of what significant ka that thing do to this program emelu kelu ka ihe esi wee ji nwee wee discredit a sweet program emelu if not ka fa na-ebe akwa up and down fa belugbago fa ebelugbaga fa belugbago fa belugbaga Yeah, i want you to tell me Yeah, yeah. i want you to tell me so when they come for you so that you can provide adequate information about these details you are giving do not say na na-agba gị when the police come for you for you to come you see ah Doris agbalụ say sorry onne sorry onne kalobi kalobi o oh, mba hapụfa ụgwọ na-abịa na Facebook na sound like a broken record ego atụkọnyekwa na Zion agwawa na unu esi ọnụ bịa chọwe ndị na-eme isi eme isi onye ụmụnna ya ahụ furu efu si over how many years ụnụ achọta gị ụnụ achọta gị ndị omenala ndị mkpụrụ mmiri onye mana ndị a na-achọ achọ ụnụ na-ekwu na ụnụ na-aleji na na-achọ achọ onye mana na ụnụ jeburu ha if not how kedu ka isi wee wụrụ ọnọ n'ụlọ mara ife zụrụ n'afịa I'm asking you ka eke isi wee wụrụ ọnọ n'ụlọ mara ife zụrụ n'afịa ee eh? ka eke isi wee wụrụ ọnọ n'ụlọ mara ife zụrụ n'afịa ka eke isi wee nọrọ n'ụlọ wee marụ na o nwere ndị a na-achọ achọra nga ọkpala ejeru nga ọkpala ndị Zion or announce that information did they release that information to you how did you come across that information it is a question how did you come across that particular information ka ị isi wee marụ na o ndị a na achọ dị ya how do you know are they locked up in your house ka ị isi wee marụ yeah Go and provide information to the police and help the police out in the information, in the, in the investigation, since you know better. Yeah? You know better. Udene na-eri ozu. Ọkwa na udene na-eri ozu ka ewu. Udene na-eri ozu. Ịkwado nku na-akpagharị na-achọsa ebe iyi eri ozu nwụrụ anwụ. Ee? Aka ya ebi mata ya asị n'ala n'ala Igbo. Sịrị na ọhụm mụ gwara ụnụ. Ịghọtago? Ụbọchị Chineke ya ya ekpughe ife that guy nọdụrụ ike n'ala Igbo. ọ ya adụ very terrible ọ ya adụ very terrible somebody si ebe a ego ịkpọrọ mmadụ si ebe a jebe india ije tiritie ruo ebe ahụ onye ahụ nwụọ na india ikwuru okwu about it ee eh? okay esizi confidence mpamado kago before i block you i need to tell you how ofeke you are ịghọtago ịmana ana m enwefu ụnụ ịghọtago anụmanụ dụkago is not worth worth being um, on my program so this right now ana m agbapụ ụra ọkụ jee were fake account wee chigata atụrụ atụrụ enweghị onye nche kelee ebe ị nọ kelee ebe ị nọ ozugbo n'ọkụ immediately kelie kelie kelie ụmụ atụrụ ụmụ atụrụ enweghị onye nche bye-bye ụmụ atụrụ enweghị onye nche tell me what is there to celebrate na na mmadụ 10 nwụrụ na Zion tell me what is there to celebrate na ọ na mmadụ onye nke ịkpọ wee ji ndị a mgbe onye nke India ka ọ na India ịnatara ahụhụ ịnatara ahụhụ so what happened kere ife meru special na ọwụrụ na mmadu nwụrụ na nga ọkpala kere ife meru special na ọwụrụ na mmadu furu na nga ọkpala let us even assume that na mmadu 10 furu let us assume eh na mmadu 10 furu let us assume na mmadu 10 furu kere ife kere ife o nwere to do with program emere eh kedu ife o nwere to do with program enwere ọ o nwere ife ịma anyị amahụ o nwere something ịma eh, that we don't know because you are crying the loudest you are not a zionite you did not uh, uh, uh, attend that program kedu ife na-ewute gị kedu ife na-ewute gị onye ahụ furu is it your relative eh? onye ahụ related to you in any way kedu ife na-epepe gị kedu ife na-afụ gị ụfụ kedu ife na eri nri na ahụ ụnụ kata ụna na-atụ nwu na amụsụ ụna na-eri nwu na amụsụ ụna na-atụ nwu na amụsụ look let me tell you people whether na una like ya or na una like ya the progress the program and the project in Ngokpala has come to stand yes yes the project in Ngokpala has come to stand unu chọọ jee ebe ahụ dọnọrọ a na akaụntụ ma ndị furu efu na ndị nwụrụ anwụ unu ka ike ya agwụ i have a simple assignment for Matthias this evening ọkwọ si n'onwe ndị nwụrụ letting go and look ọkwọ si n'onwe ndị a na-achọ achọ letting go and look for them. ọkwọ si n'onwe onwe ndị nwụrụ anwụ ee nya jee chọọ ha amin ndị flevu nya jee chọọ ha nya jee chọba ndị ahụ flevu minus that akwa na afịọ akwa na afịọ bebe na akwa na agụsịsị na ọsụ mmiri na ọwụsi na-awụ onye ọzọ ọ na-ahụ ndị ụka mana ife ndị ụka na-eme na awụ n'isi Hmm? na-ahụ ndị ụka mana ife niile ndị ụka na-eme na awụ n'isi ị na-agba egwu na mmadụ nwụrụ ị na-agba egwu na mmadụ nwụrụ ajụgo ngụ kwestọn nkịta agwaghị onye nke ịkpọ wee ji ntị anwụrụ anwụ kere ife imelu ịkpọnirie n'ọnwụ ọkwa ịgwa ndị mmadụ jewe ụlọ ọgwụ n'ụlọ ọgwụ ọkaibe na without ụlọ ọgwụ na ndị be anyị ya anwụsịsịcha wee na-ajụ onye nke ịkpọ ijeho hospital na naijiria ebe a atụkọtara ego ekporie jebe india ruo na india one of the place you can get nice treatment irukwa ebe a onye a nọrọ ebe a nwụnahụhụ he is not even the only one nwugoro n'aka gị eh? toke adụ jobles a jobless man ka ka ahụ mma a jobless man enweghị aka ọrụ ka ofeke dụkarụ mma ka ofeke dụkarụ na-eriju afọ ka ofeke dụkarụ mma a hundred fold i challenge you gbanye onwe gị n'ọkụ ka anyị fụrụ mmadụ ka anyị fụrụ fụrụ ka ịdụ ka anyị mmadụ na-ewu mmadụ ka ewu mmụọ yes a jobless man enweghị aka ọrụ but i am better than you times hundred, i beat it in fact i am betting one million kwụnye onwe gị n'ọkụ ịka m mma rie were adịa na nke ị nwere ụmụ anụ ọfịa na-ericha mmata nkụma mmata nkụma onye ọpụta ozu n'otu nka akaụntụ bịa na fesbuk bịa na ekwugheri ekwugheri ụmụ ofeke enweghị nke aka chịrị ha na ụmụ ofeke enweghị nke aka chịrị ha na kelu a human being aka chịrị n'ife du responsible du reasonable nwere aka ọlụ nwere ife ọ na-alụ so mata ya si ekwu ife ọ na-ekwu apart from ndị ji ya agha aghụghọ werie na-agbara kọntentị werie ka o wee na na-ekwu okwu ee gwa onye ọzọ isi kpakọrọ ọnụ tụ na akụgheri ife ọnụ na akụgheri apart from ndị kpacha anya soro unu na-eme ife ahụ unu na-eme ka o wee unu nwere ife a na-eme ee ejeghị ime ọha onye ala na-ebu ụzọ akpọ mmadụ onye ala onye ala gụ na ya ya ekwugharị ibe n'okwu ọ sịgo gị onye ala gbanye onwe gị n'ọkụ ka ịfụgo na obi ka agụ gbanye onwe gị n'ọkụ want to see you ka ịfụrụ ka ịdụ taimana na-edoka mmadụ ofeke ofeke eh? Eh? ofeke ofeke ofeke amụghị mgbe ekere nke ụkwa ọ ife mma ada akpụ ụnụ ụmụ efulefu enweghị nke ha pastalụ ụmụ isi akpụ na-akwụgharị n'ogbe eh? ndị aka na-akpa ndị ohi ha ncha niile elu oduru onwe ha gbanatara nga ọbara ịbịa nwa ndị mmadụ aka na-akpa if not because of na emere ụfọdụ n'ime ụlọ egbudere ekpere ebere afọ na aka awụsọrị ọ because of no church program ewepụ nọ church program ndị nga ọkpaala ka egosi ụnụ ka ha si eme ụnụ afọ n'anya eh? ndị aka na-akpa ibe ụnụ bịara ikpe ekpere ụnụ bụ ịma aka na-akpa ibu ụnụ bịara ikpe ekpere ụnụ bụ ịpụchagara ndị mmadụ akpa ha gbafelu ee donda gị ife ifubughodi ife ya na afọ ekpo I will not in fact nkengu wa ma block oh, o ogbo efulefu eh ofeke dokago I have told you people if osokwa ogu dey here you are helping me e osokwa ugo me yi times 100 eba eh, you are growing this page you are growing this page efulefu from Nnewi kago mma ka your entire generation mma in fact i can do empowerment for your entire generation. ịghọtago ọka ya obi cho put body I'm telling you I can comfortably do empowerment for your entire generation I cannot block you the more you write comment here the more engagement you give to my page so zuzu ife ya egosighị n'iwu okpo ife ya egosighị n'iwu efurefu ife ya egosighị ụwụ na ife ewu you will be here uh, uh, uh, um, uh, adding engagement to this page you will be here promoting this page with nzuzu ịkwara akwa buru ya n'ọkpa n'isi akwara nzuzu akwa were ajụ boghie ka ọkpa n'isi iburu ya na-asụkwugharị you will be here in your nzuzu in your amaghị ife ị na-enye engagement to my page ịghọtago ọ bụrụ na ihe ofeke ka kwuru si ebe abụọ peji ya na ọdụka kedu ife mmeju wee mara gị atụ page ya na ọdụ ya iju ogwugwu enwere ụdọ the least you can do for yourself is to poke out of this page but ị nọrụ here you are adding to the growth of this page yes you are adding to the growth of this page that is ife nna agbaghị mpama ụmụ ofe ka amụghị mgbe e kere ụgwa ọ na-amaghị ọgbọ na ihe ejechọrọ ọgbọ eh? ihe ejechọrọ ọgbọ jee chọrọ ọgbọ wee agụgo m unu so many times na akpụkpọ ụkwụ nwee saiz ndị abada nwere onye ọ na-ekwesị onye ọ na-alụ onye je chọrọ ọgbọ onye ọ na-alụ ya je chọrọ ọgbọ unu na-ezo na fake account wee bịa na-ede nonsense i will talk to you after all or somebody no behind that fake account on the mụ so when i speak to that account i am speaking to the ofeke no behind it ụmụ ewu mata ya na ndị otu ebia na facebook ebia gwa anyị na mmadụ nwụrụ of what use is that is that message to whatever thing that has happened in ngọkpala of what use is that eh onye ndị mmadụ tụkọrọ gị ego ịkpọriesi ha ka ije ebe mmadụ ahịa nwụ anwụ ịgbakwala anyị na na without ije hospital na ndị mmadụ ya nwụsịcha onye nke ịkpọ wee ji india gụna ugburie yet india ebe ahụ wee ebe ife ilu na oyi nweta the best medical ife a oyi nweta ebe a yet o luru ebe ahụ nwụ Eh? mmadụ na-enwụnahụ n'alụghụ at the cost of this thing for you na-eme i am asking ụmụ ofeke amụghị mgbe ekele nkụ ụkwa itiri itiri krused n'enugwu itiri krused n'enugwu sọsọ ụmụnna gị ọbịarie ọ na-ewezighị iwe na mmadụ tiri nke nke nke mọdan mmadụ 1 million bịara ọ na-eweghị iwe ị na-achọzi ị na-ị na-ị na Eh, eh, uchenna louis ugwu eh, of course i look at them ụmụ ife niile i know people like them believe me i know people like them enwekwara ha na nna niile nwee ha na agbata obi niile nwee ha na kọmuniti niile onweghị kọmuniti enweghị ndị efulefu ka ndị a niile ịfụ ha na-akwụgharịcha very jobless very jobless very jobless so ife ha ya adachọ ọwụ ebe okwu na ụka si wee isi ewu Matthias is bigger than all of you ya mee n'ife ndị dị bigger than somebody eh Matthias is bigger than all of you ya mee n'ife dị bigger than all of us eh oje oje oje mepee chemist eh oje mepee chemist amahụ m ife ọ na-emezi o ji wee dị bigger than all of them ndị ị na-eme iru kwuo ọdụ bigger than because amahụ m ndị ị na-eme iru ọdụ than ịghọtago eh. amụghị m ndị ị na-akọwa ọdụbigadam ị nwere ike kọwara anyị ka anyị mara ndị dị mfe ahụ ọdụbigadam ịghọtago eh. ịma na a na obodo ndị kpuru onye ofu anya awụ eze ka <laughs> obodo ndị kpuru isi onye ofu anya awụ eze ka ọwụ <laughs> ah. <laughs> oge ọwụna oh, Matthias is bigger than all of you ife ọya awụnụ ewu eh, nna m ebrem ngu o ife ọya awụ ife ọya awụ ebrem ngu it's not your fault na eh Eh, eh, Doris Agbalu sị hapụnụ data ofeke na ahụ kedu ife ụnụ na-arịpra ịtụ data ofeke eh, kedu ife ụnụ na-arịpra ịtụ data ofeke by me by me by me looking at onye na-ede ife a you will understand the kind of person na-ede this thing ịghọtago ọkwari ụmụ okpu a na-eyicha mgbọmgba traụza dụka size 700 were agba ndị ụka chegharịa na mpụ na ụgha dị n'ọrụ na ahụ eyicha ọkwari ụmụ ofeke a na-eyicha kapụsụ kpụnichara isi elu yiri oversize ji na-adachiri ha adachi si na ha na-agba ndị ụka achịgharịa ọkwọrị ha smartphone in the wrong hands ịghọtago smartphone in the wrong hands that is it o nwere ife ọzọ ọ smartphone dụ na the wrong hands ịghọtago so hapụ fa anyị ma fa anyị ma ụdịfa ịghọtago anyị ma ụdịfa o nwere ike ọwụrụ ndị ịfụrụ ụmụ ofeke ịfụrụ nọcha ebe ede nọnsensị wụ ha atendịrị ịgụgbọ mmadụ n'ile ahụ chineke wee bụọ ha chineke wee bụọ ha ochie na ọfụ ịghọtago o nwere ike fa o nwere ifefe ndị adụrọ kapịbụl of ime ee eh? ndị obi ụfụ ndị obi ụfụ wayizi ana m ajụ na ajụjụ sị matayas ọwụdo udene na-eri ozu ee eh? ọwụdu udene na-eri ozu ọwụ udene na-eri ozu o nwere ike ọnwụ na udene na-eri ozu ya bịa ka m kpoje na mọchụarị akwụ udo olu ebe a ka ọ fụ ozu ọtakata ozu ọgba ọsọ ọnwụ na ọnwụ udene na-eri ozu ya bịa ka m kpoje na mọchụarị akwụ udo ịghọtago olu ebe a ka ọ tụọ ozu ka ọ fụ ozu anya ịghọtago ka ị marụ ị na-abịa ịgwa anyị na mmadụ ịbụ afụrụ na mmadụ ịbụ afụrụ e? na ofu onye nwụrụ wanyị na-ekpo mmadụ na ndụ ruo india ọnwụọ elie ya n'india iwe batara ịkpọ mmadụ na ndụ ruo india ọnwụọ ilie ya ebe a wee natara what difference does it make were ihe wee sarụzie onye nke ị na-ekwu nwụ na Zion ya were nwa nwa ka a na-agba welie wee salụ onye nke nwụrụ na Zion ya wụrụzie one one ka a na-agba ịghọtago ya wụrụzie one one ka a na-agba yes it is me ezugo we saying that then for ndị ị na-abrag na ha afụla efu you will soon go to the police to give police the information they need for investigation when, it, when that time comes Do not cry. Do not cry. When that time comes, do not cry. Ebekwana akwa. Ebekwana akwa. Ụmụ ụmụ ụmụ ụmụ ụmụ ewu. Ụmụ ewu. Matthias is bigger than all of you. nyaka ome crusade ndị bịara crusade omere eruhodu ndị na-abịa na-abịa welcome na msi travel bata ee eh? ndị na-abịa welcome ya eruhodu ndị na-abịa welcome na nsi ndị bịara crusade omeru eluhodu ndị na-abịa welcome na nsi travel bata nsi travel bata emekwa ụdị batalion ndị na-abịa welcome na mbata ee eh? ana m ajụ nwa anwa si travel bata ewee mepee geeti ịmakwa ndị na-abịa ewee kọm na nsi travel wee bata ka nna jụụ ịmụkwara e ndị niile abịa crusade ahụ Matthias Igweu Matthias Igweu Matthias is greater is bigger than all of you all e mụkwara ndị niile bịarụ wee kọm na mbata ịghọtana ọ sị this one that one pain you ị e survive go the trauma ị survive go the trauma junu na tsunami imerụ na ala ị survive gị ana m ajụ dondaga ka esi ọ dongoro ị survive go the trauma isigo from the trauma ife mere ụnụ na ala wee pụta ụnụ ka nọ in ya in a huge shock ka ụnụ ka nọ na ya ọma jijiji ka ji ụnụ n'ife mere na Ngọkpala ụnụ na-akpagharịzi na acha akụkọ ụnụ ya alọgọ oke ọ kwesịrị na mmadụ nwụrụ yes ya nwụrụ nne nke m nwụrụ elie ya be anyị yes nne nke m nwụrụ elie ya akpachaghị anya gụụ mata ya asị nne na nna ya nwere ike isi da na ofu n'ime ha anọghị ọ na ha na-aba nọrọzie yes i am asking you so let us assume that na mma ofu onye nwụrụ na nga ọkpara yes of course how many of us how many of us eruzugbughị mmadụ ịvụrụ ngụ ahụ mata mmadụ pro tritment onye anwụnahụghị ebe a What is the big deal about it? What is the big deal about it? I am asking you, itim pataka. Ịchọ ka ị bịa disgrace onwe gị. Ịchọ ka ị bịa too onwe gị ule. As far as ndụ concern, ngọ ọkpala 2024 wuo ee nwanne it is a hit. It is a hit mana ọkwa hit nke eke hit but it is a hit. Nwanne it was a blast. Onye ekweghị o ee. Eh? onye ekwehụ anyị ekwetalụghụ kụpụsịwa n'isi na kota bupụsịwa na anya ụnụ ụmụ onye ọfụ ee biri nso bịa na nga ọkpala na awụ n'isi isi ọ naghị akọmprehend nwe biri nso bịa na nga ọkpala unu tipụsịwa isi ee unu tipụsịwa isi ebuka obi ka ụnụ na mmụọ ka ụnụ na mmadụ ebuka obi dụ na nkwado na nkwakịrị ikwokwo ọdụ na nkwa nkwado na nkwakịrị ikwokwo ịghọtago ebuka obi dụ na igbo n'oyiwo ee ọchụ nwa ọkụkọ nwa ada ee mana nwa ọkụkọ ngwongwongwo ọsọ onye ọwụna na-egwuru datụma na onunu ngo ya adakpu n'ime ihe ngo ya adakpu n'ime ihe lewe na onwe unu kọbọkọbọ na fesbuk lewe na onwe unu kọbọkọbọ na fesbuk disgrace wey no mu no na facebook umwete before you come out to come and talk bad about ebuka obi to show that ni ye many quarter of that what that man is doing ọbụrụkwa by ebi anyị mkpọtụ ọbụrụkwa ba ebi eh ka m bịa ka m pụsoro unu somebody a worthy igbo sons who built a very powerful hospital here in owerri yet they are not making mouth about it. They are not making mouth about it. Yes, you will see the hospital live this evening. I will post it. They are not making mouth about it. No, no, onye ayiyo. Onye ayiyo, ebege eh, enweghị choice. Eh? Ya apụta na Facebook because no, o je rent one flat, one flat na Obosi, anyị agbafelu. Because no, o je rent one flat. Who cannot rent a flat? Ego one ka ọ na-akwụ na flat ahụ rentere? I am asking you ee eh? ụfọdụ rentịcha flat wuri emere lab ee eh? ụfọdụ rentịcha flat wuri emelu lab ụfọdụ n'ime ha wuri emelu eh, famasi shop kpagharịa na plaza niile ị nụsị nụrụ na nnewi ilu ebe a ka ịfụ ndị nọcha na famasi shop ka ịfụ ego ole fa na-akwụ da place nye ka o ji rent ya wụọ na apatment na na efe a old building dilapidated building blue bed ịtọdọ wine jebukọta jebukọta eh, eh, eh, domestic use ụfọdụ medical ife atụkọ wine nye je egoli industrial one na ọma na ọkalaka jegokọrọ ụfọdụ ọhụrụ ife dịka nke eji esterilize ife o jegolu domestic one mmadụ nwere ike idewe na bedroom ya ụmụ ife ịma na ọ ya last tu ụfọdụ n'ime ha last ka bezon na na-eyuzo commercial ụfọdụ n'ime ha last ka ọ last ya 5 6 months incubator incubator o bujedo ya ebe ahụ personal one ndị odogwu na-asị oke ka o buru nke a debe pe ka nwa ya e nọrọ ube were egwu nyawa ife nya ka o jeburu dọwacha onye dụka a na-aghọgbu onye dụka a na-aghọgbu kere onye a na-aghọgbu ụfọdụ n'ime efe ahụ ọ dọwachara ebe ahụ a brag na ọ dọwara equipment wee ife famasi shops na-adọba na dia shops na-adọbasị na dia shops for temporal usage or for first for first aid ee eh? nya ka o je dowi na-aba na omepe hospital ee eh? na-aba na omepe hospital ndị lụzili hospitals a domdaga ofekedokarị mana m na-enwe efe ụnụ ofekedokarị cannot be found anywhere around my generation ofekedokarị I have anywhere eh, along my lineage ofeke dụkarụ anyị enweghị ofeke dụkarụ ịghọtago anyị enweghị ofeke dụkarụ and anyị enweghị ofeke dụka mata ya asị anyị unfortunately we don't have it ịghọtago ịbịaruo ọnụ ụmụnna ka mmezi wee jee kpọpụtara onye nwere ike reply to you not in my family ịghọtago ọnụ ụmụnna ka mmezi jee kpọpụta onye nwere ike ireply to ofeke dụkarụ ofeke eh? dụkarụ eh? wụ na ụmụnna ka m mesi je kpọpụta onye go na ya ekwu not in my family ọdago so before you talk to people mara onye na-agwa nna before you talk to people mara onye na-agwa ije jụọ ese eh? agwara m gụ na obodo ndị kpuru isi juru eh? onye ofu anya na-awụ eze so i don't blame you obodo onye kpuru isi fụrụ nọ na ndị ofu anya na-ajụ ọnya ka o ji wee na village gosi ụnụ unu unu unu ọnụ katalụ napụzie nee ka ọ nọ na-egba krismas ụnụ pụta na fesbuk na-eti mkpu na-enyegharị nsogbu ebe niile chefuo n'onwe na ndebiri na upstair over 7 years chefuo n'onwe na ndebi na na upstair over 15 years chefuo n'onwe na ndebi karụ na first one kwakpuru na the second one ịghọtago ehe wisdom chibuzo's engineering sịrị all those stuff is in my oga pharmacy ọkụ ọ pụrụ na m na-ekwu ife ọzọ ịghọtago so no wonder no wonder onye ofu anya ya eji wee wuru eze na agbụrụ ụnụ ee because o nwere ụfọdụ ebe ihe esi wee pụta ịfụ Matthias ya ama na Matthias is just somebody there who is just there nwere ife ọgwụ etu a ka krismas unu na-eserebet on computer building otu iri akụtizie nke ịma n'ọdụ two times bigger than that uncompleted one o tiri unu chọọ ka unu bịa gba anyị ka unu bịa gba anyị ee eh, na akụtiri uncompleted building ọkụ ụfọdụ n'ime unu esi owe mgbe ife unu na-esere bred mata ya unu amụghụ na onwere ndị bike a na-alụ na the first step kpakpu na the second one na the second one ahụ ha kpagburu na ha ebikwa narị ya years yeah. dozigharịa anyị ugboro ịbụọ ma ugboro ịtọ inweghị idea ịgbagozie steepụ echi niile anyị anyị anụrụ gị ife ee isiri na na steepụ na-agbadata ị na-eme vidio ka anyị gbafelu n'isi na steepụ na enu agbadata ị na-eme vidio efere ka o si esi imebe o si eye o si enu steepụ o si e nke a ka anyị gbafelu ka anyị gbafelu na igwupere akpa simenti ụbọchị ya ya n'ala anyị agbafelu ee anyị agbafelu na-akụ n'isi na kota na-akụpụsị n'isi na kota onye ka mmadụ na mmụọ onye ka mmadụ na ife ka mmadụ na mmụọ <laughs> onye ka mmadụ na ife ka mmadụ na mmụọ ịghọtago enwedụ ntaim ebi ebe a exchange we wọs wit unu ịghọtago ọkwa mmadụ nwụrụ yes yes as far mmadụ dị concern anwụghị anwụ adụ ndụ <laughs> baịbụl mana mmadụ ya anwụ anwụ <laughs> baịbụl mana mmadụ ya nwụ anwụ o ebe baịbụl nọ wee gwa na mmadụ aya nwụ anwụ ịghọtago ka anyị nọ na ndụ ka anyị nọ n'ọnwụ ma gụ ma m onweghị onye gbajọrọ ya ịghọtago ka anyị nọ na ndụ ka anyị nọ n'ọnwụ n'etiti ndụ anyị nọ n'ọnwụ nwere ife olesi na iwu udele na-eri ozu ị na-achọgharịzi ebe ị ga-eri ozu ndị mmadụ nwụrụ anwụ mana ọ bụrụ na ihe udele na-eri ozu kedu ife iji ịmụkwụna in a program like ode Asayo ministry nwere kịta ebe uva 1 million people bịara um, ụfọdụ program ahụ ụfọdụ programs na-eme emecha a enwezi casualties ibe 100 or 1 milion dondaga nọrọ uhie ọ na ịnotisi bụ n'ọsọ ugwu ofike nọ ebe a ịnotisi bụ ịnotisi bụ nọọsụ ugwu ofike n'ọhịa si ife nji a reply to you ka nne na i want you to write comment here up to 100 because ịmaghị ife so ebe ọ na ịmaghị ife achọ m ka m na-agbaju engagement ịmaghị ife so nwuo ogu ideba comment nwo itekwa kọmentị ndị nọ hia na agụrụnụ kọmentị ya eh, olu ha 100 na agwa m areply debe ntu him i want to end this program with at least over 500 comments ịghọtago n'ime ha 100 wuru ofeke a nọ hia na-ede so nwa oye ọ na-ede kọmentị nwa oye ọ na-abụsịsị kọmentị nwa oye ọ na-abụsịsị kọmentị engagement a na-agbago ọ karịa ihe etu ahụ ịghọtago ndị ofeke wuo nọmbas ka eji ha gụzụ ịghọtago ndị ofeke wee gụba gụba gụcha gụọ 8 iweruzie ha gụzuo 90 and 100 so we have one ofeke in the building here continue so nna kewu nọ here ifela ha emewu usisi nji wee bido this program sọsọ nna kewu nọ here na-aka otu ife onwerodo onye bịanyere gị aka inwerodo helpa ịhụ atụrụ enweghị nchekwa ewe <laughs> atụrụ enweghị onye nche enwe nkụta enweghị onye nwe ị na-epiogharị ihe ya na igwurube mọdan mmadụ 100 n'ọhịa sọsọ nna ke nọrọ ihe a na-akọghịrị akọghịrị ma ọ na na-eme nkọghịrị atrisi mụnwa na-ekwu okwu fụ ndị na-asị m raidon fụ ndị na-asị na ife na-ekwu bara nna ke nọrọ ebe a sị nso ova ha ụlọngụ na-agụsị ụsụ mmiri niile dụwụ n'ọnụ ka denhe ịghọtago denhe ịchọzi ime onye ụdenhe jee jụọ ese ka agbaghị ịghọtago ịchọzi ime onye ụdenhe jee jụọ ese ka agbaghị so nọrụ ihe a na-edegheri edegheri engagement na agụrụnụ kọmentị ya ọnụ ebe a olu ha 100 na-agwa m na orugo 100 eh, another person abịa thank you very much Uchenna goes well zuzurukwa nọrụ ihe achọrọ nke ụnụ achọrọ nka ka kọmentị ụnụ ka nkụ biko nụ ndị niile anọghị ya oge unu ya eje reply ba ha eluwego nsị ha ụnụ reply ba ha bido nụ reply ba ha i need more comment here ka mgbago kọmentị ole nọ 255 mba no no no I can need maybe 245 comments to complete it to 500 comments make you sure na out of that 500 comments here na ụmụ ofeke na ebe a nyere at least 100 100 each they can be here and useless at the same time they let them be useful for once yes wisdom daalụ wuo ya etu a ka o wee comment dunu useful for once naghị adụ ọ naghị adụ awụrụ mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ ịghọtago dunu useful for once so if you you cannot just be completely useless in this page na ede comment ka ọ wụrụ ebe ị nọ wee do useful at least ị na-agbanye engagement na akwa ịnụ ọkụ naghị anọrọ ebe a na-aza mmadụ mmadụ nkịtị buruchi ogwu isi ha ka isi ụkwa na-akwụgharị ebe niile buruchi isi ha ka isi ụkwa na-akwụgharị ebe niile dunu useful wit ogwu isi ahụ unu bụ ịghọtago dunu useful ụtụ ogbu isi ahụ unu bụ ọnụ bịara ịkọwara anyị na mmadụ nwụrụ na nga ọkpaala ee na ana achọ mmadụ ịta achọ ka anyị gbafelu ee ka anyị gbafelu ka unu na-abịa ekwue ka chineke meduru ebere ọrụsọ only four incident ka unu manage nwụrụ manufacture ka chineke meduru ebere ọwụsọ only four it is enough to go and give another thanksgiving in fact ndị zion unu neediri i organize thanksgiving na Lagos for this program because God made wonders it is now Matthias giving testimony to what God of Zion ministry did in Ngobala ịghọtago it is only God that deserves all the praises for what he did in Ngobala yeah a program ndị mmadụ bido arrive na that place eh about four five days people are arrive wana even up till now that i am talking to you people anashabo for mongo obala it is a program taking roughly over one week to two weeks with over one million people ka ị na-agwa m na-enwelu only four casualties eh you are insinuating and you don't know that god has done marvelous things you don't know on a normal the way people's si do crowded there on a normal the way it's wee nwee crowd of people there eh? on a normal suppose supposuru eh? na anyị ada agụ numbers in hundreds in hundreds yes considering the fact that now whether you oyi mmiri na and about ahụ tu etu people ka nọrọkwa there people ka nọrọkwa there n'oyi ahụ enwe for insinuated insinuating incident unu na-insinuate insinuate ee unu amụghọ na unu jos wụrụ aka unu na-akọnfam anyị na chineke anyị alụka chineke anyị alụka ndị zion nidiri organize one sunday ee eh? owo thanksgiving sunday abịada sunday abụ ka anyị anyị ekwu okwuchukwu anyị eme ministration anyị eme deliverance ife anyị eme bido n'ụtụtụ abụgide abụ abụgide abụ ọwụrụgodo na anyị eme ministration ọwụrụ praises worship to god emechasịcha ihe oge eji agbasa ruo agbasa ụka onye ọwa na-anaba because na ife chiri kịta ka mma ka ife chineke lụrụ na nga ọ ha yes ụdị ife awụ ife na-eme emechaa e, asị na moto na moto kụrụ mmadụ ụdị ife awụ ife ọ na-eme emechaa asị na na moto nwere asidenti ya mmadụ 10 mmadụ 20 nwụọ n'ime ụdị ife ahụ ife a na-anọkọtasị nna na moto ahụ na ọkụ nwuche ụdị ife ahụ ife a na-anọkọtasị nna na tanka bụ fuel pụtara ebe ahụ esploduo ụdị ife ahụ ife ọ na-eme anọkọtasị na ofu ife na agwọ si n'ime mpụpụ gbapụta tụọ mmadụ ụdị ife ahụ ife a na-eme nọkọta sị na mmiri niile ahụ zoro na mmiri gbawuru nwata ọ na mmiri gbawuru okenye ọ na mmiri buje mmadụ ụdị ife ahụ ife ọ na-eme anọkọta asị na-anọkọta maburu mmadụ n'ụzọ ịghọtago ụdị ife ahụ ife a na-anọkọta asị nna na moto nọkọta feruo breki mabata ebe ndị mmadụ nọ all those things chineke ekweghị na onwere ife melu chineke ekweghị odo na onwere ife melu nọ na mmadụ nwụrụ Eh? mba uche egbu m nne na nna gị ka mmeji wee mere kọntentị na kpọta nne na nna gị ka m nwụrụ ha wee mere kọntentị ofeke mata ya asị ị na-ege ntị gwa kọntentị ọzọ nwere atụrụ eh? mata ya asị ị na-ege ntị gwa kọntaktị ọzọ nwere ebe ị ha ife ofeke ofeke uche egbu m is this even a is this even an igbo name egbu m ọwa afọ igbo ka afa ndị akwa igbo ee eh? E ịfọ akwa afa ndị akwa ibom ewu dukago gwa kọntentị ọzọ unu niile nwelu if not pastor sịgo chọọchị sego, chọọchị jigara e ewu ewu mkpee o oh, ọife ewu bien? come and talk come and talk that is the only content nwere mana mgbanye ha aka kamera ịkpọkwuru from anywhere bọọlụ ị nọ na ife ogu na-eme ịsọkwuru pụta ebe a bịa bịa yet this is the only content nwere efukwuru nke apa ama efukwuru ndị ọzọ efunu nke mata ya si ya ọ nọ live nwobere oge ihe jenere ya abịa ebe a nwakpuru ka okpo nọrọ ebe a ka ofeke na-ege m ntị ma kwụsịta ịkpụ na ofeke kedu ntụ ọzọ mmadụ si awụ ofeke if not ntụ unu si wee nọrọ kedu ụzọ mmadụ si wee wuru ofeke ị na-ajụ eh, somebody na-ajụ so somebody efu mkpa idea mmadụ anwụ bụ obe nna ya somebody efu mkpa idea mmadụ anwụ bụ obe nna ya ee eh, kekwe ngwa nwa na-ekwu ife a ikekwe nne gị anọghịzie ntụ nne m esighị ụnọrị ya ọ ka nne m anọghị ikekwe ọwụrụ nna gị uwe ife anọ ife anọghị ee eh, ị na-ajụ so somebody efu mkpa idea ee so somebody efu mkpa idea ụmụ egwu ụnụ afụbụghị ife ọmụ na ụnụ mụ na ụnụ n'ihu akwụkwọ long as unu decide na ụnụ agha amụ ife long as unu decide na ụnụ ya da constitution na Igbo ọmụ ọmụ it is me versus versus unu As long as unu decide le non a ya mwife Non a ya gonde family un afya It is mi vaso son Omo okey okey efeke nọ elesisi ya na nna ha ị na-agbagha ya agbagha brọshide ha ị na-agbagha ya agbagha hmm? ha agbagha ya agbagha he is the only way yeah? nọgada ebe ịbata na fesbuk ịbịa nyaghasị ọnụ na mmadụ nwụrụ ebe ahụ e? na mmadụ nwụrụ ebe ahụ ka anyị gbafelu ee benjamin mba ekwuo i dey fine i dey fine eze ugo nnewi ọnwa na-edo ka nwụọ ịghọtago a na-edo fevri son Anedo favorite son hapụ hapụ hapụ ndị a Chineke ya akpọ ọkụ ndị Chineke ya akpọ ọkụ very soon jenu chọtara anyị ndị ahụ furu efu fat unu chọta ha ị gift and the area unu chọtara ha the better for you because very soon some of you will be testifying to the police some of you will be giving police information. You want that go? Okay, I think um, I will be I will be ending this program now. Let me attend to some. Uh, uh, uh, uh, uh uh, uh, let me attend to something ịghọtago Gladys Sonia hapụ nọ ha sef you don't, I don't even have anything provided nọ mmadụ dị ka ha na-ekwu nwụrụ ebe ahụ go. so kere ife na is there any need to, uh, to even give them any reply or so go. ịghọtago provided nọ mmadụ ka fa na-ekwuru nwụrụ ebe ahụ na ahụ ha ekwuru na na ndị zayọn bụji egbe gbusisia ndị mmadụ ee ọkwa ha si nọ mmadụ nwụrụ ehe mana minwaanyị ji ihe ha onye ọkpọkọ wee jee india abataghọ ịghọtago nwanne celebrate grace when you see one eh celebrate grace when you see one ụmụ ibe i will be ending this program now can ten attend there to something so that i can come back briefly and attend to one particular case now in my life here before I go to bed. So, so stay tuned. Eh? Daalụ nụ, onunu ha wee join m. Eh? Onye nwe mgbo unu ume.